ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọld redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụ site n'ime ngalaba nke naijiria n'ime olugweru nke dị n'ime ibadan oyo steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka chineke gozie anyị n'ụbọchị nke taa mee ka okwu ya bụrụ nke agbamume na nke ngozi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa na anyị ga-eleba anya n'akwụkwọ ozi ọma nke jọn dere ozi ọma nke jọn isi nke iri oziọma jọn isi nke iri ga-agụ amaokwu nke itenaanị were na amaokwu nke iri na anọ oziọma jọn isi nke iri amaokwu nke itenaanị wee ruo na amaokwu nke iri na anọ kwụsị mụ onwe m bụ ọnụ ụzọ ahụ ọ bụrụ na onye ọbụla esi na mụ baa a ga-azọpụta ya ọ ga na-abatakwa na-apụkwa na-ahụkwa ndị ọ ga-ata onye ori adịghị abịa ma ọ bụghị ka o wee zuo ori gbukwa lakwa n'ihi lakwa ihe n'iyi ma onwe m bịara ka ha wee nwee ndụ ka ha wee nwebigakwa ya oke ma m bụ onye ọzụzụ atụrụ ọma onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya onye ọlụ egoro nke na-abụghịkwa onye ọzụzụ atụrụ onye atụrụ na-abụghị nke aka ya ọ na-ahụ agụ ka ọ na-abịa o wee rapụ atụrụ gbalaga agụ wee nwude ha chụsakwa ha n'ihi na ọ bụ onye ọlụ egoro ego ọ kpọghịkwa atụrụ ahụ ihe mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma amakwara m atụrụ m nke m atụrụ nke m makwara m ka chineke were ebere na afọma gọziere anyị okwu nke ka ọ mekwanye mkpụrụ nye anyị ezi ndụ na nghọta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị Amen, na ịga n'ihu ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ jizọs onye ọzụzụ atụrụ ọma jizọs onye ọzụzụ atụrụ atụrụ ọma chineke bụ chineke nke kere eluigwe kee ụwa nye anyị ngozi ya n'uju na-eme ka mmiri ozuzo na-abịa na mgbe ya na-ezosi ma onye ukwu ma onye nta ma onye aka ya dị ọcha ma onye aka ya rụrụ arụ ma onye obi sara mbara ma onye obi arụrụ arụ ọ na-eme ka ngọzi ya na onyinye ya baa gara ụba n'onye ọbụla n'ihi nke a n'ịhụnanya nke o nwere n'ebe ụwa nọ ka o ji wee nye anyị ọkpara nke ụmụ naanị ya bụ jizọs kraịst ka onye ọbụla nke kwere na ya ghara ịnwụ kama ka onwe ndụ ebighị ebi jizọs o nyere n'efu bukwani onye na-eme ihe dị nna ya bụ chineke si wee chọọ n'ihi na tutu ọ n'ụwa atọgo ntọala kwuo buo n'amụma ihe ọ ga-abịa ịbịa alụ ọlụ ya bụ ịbịa agbapụta ụwa nke mebiri emebi ụwa nke gbagọrọ agbagọ ụwa nke nọ n'ọchịchịrị ụwa nke nọ na mkpafu mgbe ọ bịara n'ụwa o na-enye nkụzi pụrụ iche ọbụla dị nkụzi karịa ka ndị oge nke ya ma ndị onye si wee na-enye o nyere nkụzi dị ka onye ya na nna ya dị n'elu onye ya na chineke dị n'elu mgbe ọ na-akụziri ndị ụmụazụ ya ihe a ebe anyị gụpụtara gbasara onye ọzụzụ atụrụ ọma ọ kọwara ha n'ụdị ha ga-eji wee ghọta n'ihi na mgbe nke ha ha na-azụ atụrụ na-akpa ihe ubi na ihe ndị ọzọ dịgasị anya o wee were ihe nke a ịzụ atụrụ wee were wee mara ha atụ n'ihi na na a niile o ji ilu wee na-agwa ha okwu dịgasị iche iche mana nke a ọ sapere anya ha wee na-akọwara ha na enwere ọtụtụ ndị na-azụ atụrụ mana ha dị elerute atụrụ ha anya ha bịa ha hapụ atụrụ etu ọbụla ha si wee metewuo ma ha bụ ndị na-akụzi soro okwu ọnụ m ma na eso n'omume m ma jizọs kraịst bụ onye na-ekwuni wee mee ịfọ ndụ ya ịma na ndụ ya na-aga dịka okwu ya si wee dị ọ bụghị onye atụbiri aṅụ jụụ ma ọ gbaa aka ndị gbaa aka ekpe etu ọbụla o si wee dị ka anyị fụ ebe o jedebe n'isi ihe niile na-abụ n'usoro dịka ya na esi wee dị n'elu dịka otu o wee na-akụziri ha si ha na onye na bụ onye ọzụzụ atụrụ ọma n'ihi na ụfọdụ na-abịa kụzie ihe na-enweghị njedebe ha nwere ike ibido ma ha ma weta na njedebe ma ọ kụziri ihe ndị a ka ha bụ ndị nke tụkwasịrị obi n'ebe nyanwa bụ jizọs nọ ile anya fụ na ihe niile ọ kụziri ha mgbe o jichara ozi n'ụwa ọbụla dị na mgbe ọnwụ na mgbe o bilitere n'ọnwụ ndị niile na-eso ụzọ ya fụrụ n'okwu ya kwesịrị ntụkwasị obi kwesịrị kwesịrịka oke ihe niile nke ọ gwara ha na ihe niile nke kụziri ha bụ ihe nyere ha ndụ bụ ihe nke kụziri ha ihe o wee kọwara ha sị ha na ndị egoro ego bụ ndị na-arụ ọrụ maka ego ejigo bi ha enweghị ịfụnanya ọlụ aha ha enweghị ihe mmasị gbasara ọlụ aha n'ihi na ihe ha ji alụ ọlụ ha bụ maka naanị ego ọ sị na onye egoro ego na ọ bụ na ọfụ ọdụm ka ọ na-abịa na ọ ga-agbalaga agụ ewee jide ụmụ atụrụ aha wee chụsasị aha wee dọgbuo ha ma nyanwa bụ onye egoro ego nyanwa bụ onye bụ ezigbote onye ọzụ atụrụ adịghị ekwe ka ndị nke laa n'iyi lee chineke niile nke jizọs kraịst tọgbọrọ n'usoro niile dịka osi wee kwesị onwe nke na-ala n'iyi onwe nke na-ada n'ala ghara ịbịa na mmezu chineke ọ gwaghị okwu na ndụ gị ị were gị dịka ezigbote onye ọzọ atụrụ ọma ọ bụghị ịgba na onye ebe nchụaja nke ịgba ebe nke ọzọ um, ịgba na ndị na-eyi akwa ọcha echili gbana nke ndị na-eyi akwa ojii echili sebenu ị na-agbagharị etu a ị gaghị enweta nchebe ị gaghị enweta ihe dị ka o si wee kwesị naanị jizọs kraịst na ndị na-eso ụzọ ya ndị na-eso okwu ya na ndị okwu ya ndị ji okwu ya wee mere ihe bụ ndị na-enye ezigbote ọzụzụ dị ka o si wee kwesị n'okwu nke Chineke isogbu ndị mgbaasị na ndị na-egobiri egobi ma ndị ji maka ego banye n'ime ije ozi ndị abụ ego ka ndị ahụ na-efe ma ndị nke na-eje ozi dịka chineke dịka ọkpọoku ha si wee dee ndị nke na-eje ozi dịka mmasị ha si wee dee na ha na chineke si wee nwee nwa ọgbụgba ndụ ma ndị nke fụrụ chineke n'anya na-eje ozi ya efu na ihe dị iche dị n'okwu ha na okwu ndị nke egobiri egobi n'ihi na ndị a na-ebu amụma ma ịchụ ụzọ dịka ego maọbụ ego nke ha fụrụ n'anya ile anya efu na jizọs kraịst kwụsị na atụrụ nya makwara nyanwa makwara atụrụ nya ị maara jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị jizọs kraịst ọ maara gị dịka nwa ya ihe ndị a niile bụ ihe a ga-eji wee nwalee mmadụ ma ihe eji tụkwasị obi inyegwu ndụ gị nyefee n'aka onye nwe enyi n'ihi na ndụ abụ nke chineke ka ọ bụ iji were ndụ anyị onye nwe enyi o wee nyere ya aka n'ibi ezi ndụ n'ịgụ okwu ya n'inwe nghọta ya na ijere ya ozi dịka o si wee kwesị ihe ndị a niile bụ oke na ọlụ anyị ka anyị mata na ezigbote onye ọzụzụ atụrụ ọma bụ jizọs na ndị na-eme dịka uche ya si wee dị na dịka o si wee kwesị ndị nke ọzọ bụ ndị ọrụ ngo ndị goro ego ọ bụ na ihe mbibi ma ọ bụ ihe nwali ma ọ bụkwa n'ihe mberede dakwasị mmadụ ha adịghị akwụdowu ha chọwazi ụzọ n'ebe ụzọ na-adịghị bịa gbabata n'ebe jizọs nọ ka ọ bụrụ gị ezigbote onye ọzụzụ ha ọ mara gị ị mara ya mgbe ọbụla ịkpọkwuru e ya onye aza gị hapụ ịgbagharị n'ebe zuru ezu na ndị a na-emegasị ihe dị ka o si wee masị ha n'ihi na ha esiteghị na chineke jizọs bụ ezigbote onye ọzụzụ atụrụ ọma ị nabatawo dịka onye gị na onye nzọpụta gị ọ bụ n'imebeghị nke a ohere dịrị gị a iji wee nabata ya dị ka onye nwe gị na onye nzọpụta gị hulata isi n'ebe ọ bụla nọ si chineke na-elatagwu n'ịchọgwa ịnara nwa ya bụ jizọs kraịst dị ka ezigbote onye ọzụzụ atụrụ ọma ka e bụrụ ya atụrụ ka ọ zụọ ụgwọ dị ka o si wee kwesị mgbe ị na-eme nke ị ga-enwe ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme hulata isi n'ebe ọ bụla n'oge ugbu a chioma nke pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya lee ndị oru ndị a ndị nke welatara isi na ndị nke bere nabata ya dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwe mere ha ebere zọpụtana ha kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ya ekwudosi ike n'okwukwe sogidegịkwa ya wee ruo mgbe ebighị ebi dịka wee sikwa na nkwa n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emem amen gị onye mmeworo nke a anyị kelee chineke na ohere nke a kelekwa jizọs kraịst bụ onye nwụrụ ọnwụ n'ihi gị mmatani na okwu a na-abịara m site n'ụlọ ọrụ ndị Life World Radio Ministry m ga-enweta n'igwe okwu 08132900111 bụkwa na 08056719493 onye nwee akụkọ mgbaama maọbụ kana ihe ajụjụ ma akụkọ ọbụla unu ga-enweta m ka chineke were bịa n'afọ ma gọzie nkọzibigo oke n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen